taking all them man. This same man is fighting demons you can't imagine. I can't hide and fight alone, no god them man. Boys so ye, boys so ye, aba niile, asa niile. Don puff puff kwa sisi na agba tika tika. Akụ nwoke erika mana ọ bụrụ storyteller. Ọ bụrụ memory card story storage by now. Nena pụrụ ego n'afọ n'afọ na chukwu ego. Shout out ndị mere mere n'iru gwa mkpete n'azụ continue the hate na-apịa anyị n'azụ dịkwa azụ kwadokwa anya nkịta maka menụ na-abịa ọkwa azụ na-asụ ndị iro m imebe ọfụma jide nkiri nke m jika ọkụ nke m na-acha gị makwa ife ifụlụ tọdezinosi chọọ ekele dịrị olisa ife ifụlụ bọs oye bọs oye aba niile asa niile dompopopụ asịsị na-agba akụ nwoke erikawa na ọ ọ bụrụ ka Right now, and twos. Oh, ah,

ife nnachi ọbụ ebe ọ ga-abalụ m obodo kpọrọ nkụ na ndị igbo banye okwu ome inukwa mere gawa sachukwu emeka ọdụm egwu ojukwu olumeke mba onini gbara ya ya agaghị echefu onye aka ya dị ọcha na-emesi ụwa ga-ama maazị Nnamdi Kanu amadike ọchụwa ọkụkọ nwado ọkụkọ n'ọsọ na-eme emedu mmadụ wee zaa efu na mba izere so ga ọbacha ị bụrụ onye igbo biko kwewe ugbo ihe ihe ihe abịa na amamihe ndị igbo mana ime agụ nwere ya ha na ndị igbo nwe ebe obodo ị gara ifuru chọrọ m ịma ịgbagoro gbada achọrọ m ịma ịchọwa ịma na ije na nke ịma ijele ndị igbo ya apụtago egwu na sekendị igbo ya apụtago egwu

na-eterume na-agbarume jọbarume gbachashiwe ashimu na-eterume na-eterume na-agbarume na ire nke na-akarị amaka ejebe ejebe anaba anaba ịmakwana nwa nke Atọ anọ ise ise asaa From Monday to Sunday I ain't leave ka Spend money by the bar Ntu elu nwa na bar Taa akpọchigo mba isi ma akpọchigo kama nwasị lọkata Nwa ha bụ faa

Imana ugena chinu Imana mesi bakoboda Nikafa nenene Imana mendede Imana mendede Abo biworo Meji ego Akushewe Imakwoni Akwato siwara Imakwoni Ọmọ de ti lọ́ra Imakwoni Adidọ́nu wẹ́ndẹ̀ Imakwoni Otidọ́nu wẹ́ndẹ̀ Imakwoni Nwa na yẹsẹ̀ Imakwoni nwoke bụ ebube ebube ihe wana wana wana full option no double silencer ife na mbebụ mpịawazụ no double condenser ife anyị bụ odogbo na ike na-ebube nwasọ aka anyị bụzi nchawa nchawa ndị nsọ ndị nko ndị nko ndị nko ike ndị ike ike ndị ọma ndị ọma

Someone who to do woman who I never for Sawaje go big make a cheek collect when plug up she forget wins the day select the lo mo ko da lo select why the day give me hot to jump and the the big boy want to bam bam bam to one you can tam tam me bam bam bam sad ya san sam jai bana hana you ne anyị ebido ụkwụ ụmụ igbo ebido amara ụkọ atụwa nke na ụbọdị ihe wejiwa mara ụkọ anyị ebido ife adị more music on TrendyBeats.com. Baby, give me your love. Oh. That will was your close You see, this love is only for you. See, I see, no get you back. Everything I know, man. make me conquer the world together. You see, this love is only for you. See, I see, no get you back. As I put the dog, get you back. Get you back. if I don't love you. Oh, yeah. ee ebu my bonvita e dị oke ọbọ for you enwe m one lita pụtaka ị na-amụkete nwa bụ bekee iji ama mme ga-ewere ọkụ enwekwu m akụpe na-egwe m ịbọm shu lọbụ ukwu kashu I know you stole my heart jide nne ya dash you as a source of because of you my shoe my shoe love my two my two

egwu echenjigo ihe ji amara dịka eru elu egwu adagharigo o nwere ngabasị ọ na-emekasị o nwere ngabasị ọ na-apịakasị ebube dike ibe ikekwe nwadị manarịa achalugo dike clear the road for ebube dike iwe dikekwe nwanyị mara ihe ihe ihe ihe echejigo ihe ji amara dịka eru elu egwu agagharịgo osiri ji gbọọ ịmaka nsi kwado ejimọfọ esi na-esi n'ọkụ famaka nsi kwado ebukwa nje n'ụkwụ tinyenụ m n'egwu fachọlụ ka mala ife mmenwe ebe ntolu n'otu ịchọ nkụwasịa kụwasịa emelụ nke na bụ maka ya tamata fachọrọ obele gbananse bife ya gwamara fachọrọ ka mụ na bọnịcha je mụ m ahịa mana ajụ m ajụ fachọ kisi m wa wa wa misi m ekwelawa ka nwoke na na na ma nwoke ekwela na fachọ ka ọkụ m nyụọ nyụọ nyụọ ma ọkụ m ekwela nyụ eji m ọfọ eji m ọfọ fachọ kisi m wa wa wa misi m ekwelawa ka nwoke na na na ma nwoke ekwela na fachọ ka ọkụ m nyụọ nyụọ nyụọ ma ọkụ m ekwela nyụ eji m ọfọ eji m ọfọ mmebe ọfụma nwa bebi onye m machi ọbụbọ flashi okoko azụ ụmụ tụọlụ m asa chọrọkwa m ndị ya agbachikwa m aka ọ dị ka famụta gị nwaanya atịra ka mụ na onye nwaanyị o wefana na emefe ka anyị oge lugo mgbe anyị wepụtala fe anya onye na-egwe wan wan leg akpọ nọ na wa wan ten nwa bụrụ fin fine girl egodia howa misi m ekwelawa ka nwoke na na na ma nwoke ekwela na fa chọkọ ọkụ mgbe nyụọ nyụọ nyụọ makụ m ekwela anyụ eji ejimọfọ fachọkisi m wa wa wa misi m wa ka nwoke na na na ma nwoke ekwela na fachọkọkụ m nyụọ nyụọ nyụọ mọkụ m ekwela nyụọ ejimọfọ ejimọfọ ama mama nama ala na mama na ebi ebi n'ofe achale si gbana pàtẹ n'obe lasị labanụ ya tawa misi na akamaka

so njebe jẹ́ jebe jẹ́ bẹ́ẹ̀ kọ́lọ́maka manaba ifeksipụta kwọọlụ ya aka ọ dọwa maka onye macha abalụ ya mba ụzụzụ atụọ ya otu aka iji na akwọọlụ ya ọka 66 adalụ ya ụka wa misi m ekwelawa ka nwoke na na na ma nwoke ekwela na fachọkọkụ monyụ onyụ onyụ mọkụ m ekwela anyụ njimɔfɔ fatsɔkisi mo wawawa misi mɛkɔla wa ɔmɔdɔnanana mamudiyakɔlana fatsɔkɔkɔ Right now, you are to the one and only DJ Gambit on the ones and twos. E si n'oge m'efu si ego staying broke is all your choice yeah. some people look rich man e just say na their real life if you know it na be afọ azụ if you know it na-emelụ varụ o nwere one only DJ Gambit on the ones and twos. Where ọrụ More music on trendybeats.com. Nsị n'ụlọ ọgwụ ka esi eme kama mụ na chi na-eme. Nsị n'ụlọ ọgwụ ka esi eme ka mụ mee. o si oyi ego si elu. Mwesị elu mgbụsị na udelude sokwa anyị na-abịa ebe ewu ji mee mana mụ na chiseje gasị n'aka chukwu dị ya unanugo ewu ji mee ụmụobili gbabia oyi akụ nwa bụ ọka nna aza ebugazi na nya na ọsọ ebe anyị chukwu mụ na chi melele ka m na-ebe ewu ji mee ewu ji mee alatime alatime egwu dike na-etili egwu ebube dike egwu odogwu nye aka nne nnekwute mmọnwụ na-akpụ oyi mberede nyere dike ọkwa mbelede ka nya ji edelude dọbara tule Mona Kesini Popo. n'onye chọ n'onye chọ nọ ga-akpata ego ego dị ife n'ọnụ and ife melo kpata ego erike isi biko because say get money obi kuba na get money ichezie n'ịkpata ego bụ onye chọ ego abụrụ ngwongwo maka ifugo mgbe niile ọ anya anya kwesị na ọ kpọrọ ọgwụ ego ogbenye igbo ọkụ bịa ka ndị oge nkụ bịa maọbụ dafa nna gị ei nwanne ego dị n'okwu agbọbi ego ọ bụ na ego bụ onye chọ na mmadụ niile ga-agbata ego nwanne na-azụ ọnya iche na dị ofere isi na dị isi brọda agbanyela gị tv

ị ga-emenwe ibe anyị na-eme ị ga-alụ nwa ọlụ anyị na-alụ when you dey sleep some guys dey for street o ụfọdụ na-atụ ọlụ ụfọdụ na-alụ ọlụ ọlụ oyibo dey buy and sell it even men on the street o finally guys amalụ na pịkọ amalụzi okpe okwu ama mgbafi bido kọwa mgbu ihe mgbu bele belu maka isi abụ okwu ma ọ bụ isi kote bụ ọgba tiara isi abụla n'okwu abụ okwu ọ bụ na ego oyibo bụ onye chọọ na mmadụ niile ga-akpata ego ị na-azụ ọnya ahụ listening to one and only DJ Gambit on the one and two. Well, obodo siri ike ime mgbe ị mụrụ anya abalị jụọ nwoke otu o mere ọ ga-asị gị na ọ dị mma ise man is fighting demons you can't imagine I can't hide and fight na ọ ga-adị mma boys oyi ozu oyi aba niile asa niile ọdọ mkpụmkpụkwa asịsị na-agba tika tika akụ nwoke erika mana ọ bụrụ estoritela ọ bụrụ memere ka adudogo soretu by ya na-apụrụ ego n'afa na afa na chukwu ego shout ndị mere mere n'Inugwu mpete n'azụ kọntinu the hate na-apịa anyị n'azụ dịkwa azụ kwadokwa anya nkịta maka mena na-abịa ọkwa azụ ae ae ae ae ae atas uche chukwu ga-eme sọkọsọ na-asụ ndị iro m imebe ọfụma jide nke gị nke m jika ọkụ nke m ụka e na-acha gị makwa ife anyị ndị zinosi chọs ekele dịrị elisa ịma nghọta ife anyị fọlọ bọsị oye bọsị aba niile asa niile ọdọ mkpọmkpọfụ asịsị na-agba tika tika akụ nwoke erika ma na ọ bụrụ estoritela ọ bụrụ memere ka adudugo sore chuga na ahịa ahịa ahịa on trendybeats.com. Right now, you are listening to the one and only DJ Gambit on ones and two. Oyana! Amebelu machiakwena Ife abụọ akụkọ ndị mkpu Ọ na chi gị chọrọ ka na fufulie Ọ na mma Ofu nne na amụma ofu chi adị eke nwanne m Aka ọma fancha nọsi ọlụ ife na ya olisa m ibe m ife all of us na nsị na aja na ngwa kene olisa n'ife o mebiri ka o obi n'igwe n'ọnọ ka ikene olisa n'ife o mebiri ka obi n'igwe n'ọnọ n'ọnụ ime nọ na ka anyị nọzikwanụ na mbuba ego na ya daagbazi ka anyị data ego n'obodo jide okwu onye na-awụ ejide okwu ihe mala mma bụ na ọcha ya abụ n'elu ụgọ na chukwu nwa akala nkọ ka anyị na-ejiriri ibe n'ofife dolu m anya na ada akụzikwa nje akụzi Madam say you no fit do am. Hey, I won't be proof them wrong. dem say you no fit reach my broda i say prove dem wrong na fama mesi akalafa mekwuwa nke gị n'onyezula fi ụwa ya na n'ịmalamalụ sazugbo malibu orimili na-egwu n'omenoke na omenugbo ngwa kene olisa ife omeberika obi n'igwe nọ na n'ọnụ ka ike n'olisa n'ikwe obere erika o obi n'igwe nọ nọ n'ọnụ imepe anyị nọ anyị nọzi na mbuba ego na ya da mgbasị ka anyị data ego imepe anyị nọ anyị nọzi na mbuba ego na ya da mgbasị ka anyị data ego Italia Jakarta Italia onye ori fitebekana Italia kedu maka nke ọka bọsuo ọka bọsuo ọya dịrị mma red man exchange alam nandi red man na ya adịlele ike nke na morocco ike nke ọya adịrị mma ahụhụ na dalego na switzerland dịbatane nowen junior kesi thailand ilu ebu martin smoke ọcha Nnamdi bịagburu egwu ọwazikwa akwa ka iji eme ọgụ akụchinyelu nwata akasa sta ya n'ugwu egwu akụchinyelu nwata onye ego na ya dị Ikenna Badịwik detatena onye ego na nga onye ego. bọni ya bọni ya bọni ya Right now, you are listening to the one and only DJ Gambit on the ones and twos. Word up. Ah. sorrow cause this life chiga chiga chiga chiga chiga chiga chiga chiga uh weni Akubaga jogu. baba ego na-etigbu ajọ ọgwụ ma ọ nwụọ chukelenu nzọọgwụ ye nzọọgwụ lere ọgwụ n'ọgwụ n'enugwu si na nwere ihe bụ ọgwụ ego akọbụla na-agwọ ọgwụ ego agwọ ndị ka bụrụ na ọgaranya ya oh. say na village people do you

ọcha anị ọfọ n'ogu na-eme mgbochi ndị be anyị etie m ọfọ ọfọ ọfọ oro na-eke ekele ego ọfọ oro ebi ebi ego ọfọ ego ọfọ mkpọrọ ego ọfọ dị nwa ka anyị ga-ekwe ọfọ bigosi meta ọfọ onye na-achụ anyị nwa ada ọfọ onye anyị ede ihe kerere nke obi jajajaja kerere nke obi gugugu ọnụ dara ose ma na onwere ukwuchi gbobokwele nene ogusi n'urisi ọwala n'urisi we ọsụ n'obe aka ọkụ onwe o dọkụ onwe o ẹgbẹ mmiri yagbata n'azụ iwe obi ọra ịmụta dọra ajajaja ile Pina Pina say she want to chop my money. Pina Pina Pina Pina say she want to call my party. Pina Pina Louis as a homo gonna do the party. Pina Pina for mama Pina Kade yeah. Baby too fine yo, turn your back, take a smile. who Umu Fina kasi alat, Oshaka Mufana Kibaya. Yeah, yeah. That money can be kept when the big. Ah yeah yeah. Oh.

ife pentikọst ana eme ike abụrụ by man power a na-aga na-eje elibi ego ji abụọ fala asapịa ọma ọfọma etinye ego na oji agara a na-akụ a na-ekpe na na ụsawa ego anyị na-achọ abụrụ na pụọ ya ife akwa na-akọ ịchọ ka aka akọ so wike anyị na-asọ amụ na ka ndị nkọ mma ibe It's about to go down. Ịma bute gị ike. Ike Pentikọst. Ọkụ dị ya na-eme Anyị tiri isi na-eme clear road. na mese bute gị ike. Ike Pentikọst. Ajiga Mofo you are listening to the one and DJ Gambit the ones and twos. Anyị na-ekwu ya n'ọfọ na-asị na ọ ga-adịrị ụmụ Igbo mma n'orie n'afọ na nkwọ na eke afere anọ Igbo ji biri ọ ga-adịrị anyị na mma ise boys and yes ike ife ifeanyị na ayọ n'ụlọ ịma na ọ bụ ụkwụ ọgụ igbe ọmụma bịapụla aja okwu ọ bụ asụ onye bụrụ igbe ọla biko okwulakarịkwa na a ga ebe a ya na ọbịa ka ije na onye nwe nwe nwe onwe mbịambịa chi echieze na anụ onye ọzọ ngekwentị na ọ bụ itinye sosu ka ọ bụ mmanya ebilido osi ibe ya ebina na nsogbu akacha n'otu ndị nwunye mmanya ebilido osi ibe ya ebina n'oke ngụkọ na-ebute n'ajọ mgbagbu onye metelu nwa ọkwa bika ya lalụ na mmadụ na-anabe ndị nwe ya n'osiri ya ọsọkwụ ya bụrụ otu n'iri na ise m nwa m lụ n'obi ego ejila oke na-alụ mmadụ ife n'ike ana baba nụmba chọba ndị agha chụpụ ọgba aghara sa na achị n'aka nke ekwentị na-ajụ ọba eze ọdịnala ọlụlụ obi na-acha ịbọ ya zọlụ na ndị gboo ma onye mbụ bụ ejere onye metelu nwa ọkwa bika ya mmadụ Pascal Globa gee ntị kapụrụ ga amụma na ọ bụ okwu bịa ihe mụrụ nwa agaba ihe nebe agwa enugwu ife ọ na nna gwa gị gosi na mmụọ ezigbo mmadụ mgwakwakwaburu ya nwayọ ebe ị nọ n'ebe Fana na abụrụ ofu na mmọnwụ ezi na mmọnwụ fa buru ofu agbasịa dịka n'iko ofu ebe ka pa ya nọ ebe ọ bụla itinyela aka n'ọya galụgị ime ihe ndị aka ọrụ ụgwọ fọ n'ibe ezigbo mmadụ onye ọbụla kpọrọ ha obodo si fali bife aka nwoke na achọ nwa ọ na-alụrụ ya ọ bụrụkwa na inwe n'ego isi n'ego ajọ gị ime nwekwa obi eji enye mmadụ ife ọ iti mpu na abụkwa mgbidi mmadụ mma na ị na-emere ụmụ ogbenye ọ bụ onye ọ bụ onye mụrụ nwa biko onye ọ bụ onye mụrụ nwa Your beauty dey joke isi mee na gbakara As you enter the place, everybody are tụgharịa. Right now, you are listening to the one and DJ Gambit on the ones and twos. We are now. Nwa bi ife nkiri ife nkiri, nwa bi ife nkiri. mmadụ makata mmejụọ chukwu ma ome mepacha ịmakwana eh, ka m si kwado n'okwu dị ya mepasa ana m achọ onye bụ nwa achọrọ m ka mụ na ya biri ana m achọ onye bụ nwa achọrọ m ka mụ na ya nwa bụ ife nkiri ya bụ ife nkiri nwa bụ ife nkiri ya bụ onye chanti ya kukwalumegula ikinemika mwokesebeje ọsụkọsụ na sụndilo n'imebe ọfụma onye wiwo sinyike taalụ ebula ozu onye ọzọ dịka ọgwụgwụ nkụ jukwese bifima ikpe nwata na onweli ifọ ọgbanyelu gị fimu ekiri aja mama m si na nwa m nwa m gwa na nwa m jelu mba o wee bute ike ọganilu na-ebutela onwe demo ọta chọwa nke ya dibịa kpọ ya ajọ nwa onye na-akpọ aga aka n'ọdụ nkiti nkiti emewe mara ya ojọfọ ga na ọbụrụ ebe a tụrụ bọmbụ ọkụ oke kpaba nni anyụfe akọrọ ga-agọ. akọ igbogoro dị esi ike ọsọ dịkwa gị adịghị onye chie na-azọ na-azọ gwe ya ọ bụrụ eziokwu nwata n'oge mkpụrụ egbo ọsị ọgụ kpọọ n'iru nwakpọ na-azọ ma n'ije dị ofu chenya agụzi agụzi dị n'ụwa esiri anya wee si n'ibi ya napụala onye ọ gasịrị ya nwee mkpazi n'ume dị mkpa mana ezeghị ime n'ụwa ịsama echi n'ike anyị dọzuo onye chakoze ya na mwakpo ọnụ na-eti egwu iyo yoyoyoyo ọ obodo onye na-akpa ga ka n'ọdụ More music on trendybeats.com. Ọ bụ gịnị ka m iji iji kwuolu m n'ọnụ? Ọ bụ gịnị ka m iji kpọọ m ọkwa mụ na ya bụ nwanne onye jebe ọkpọ n'ibe ya onye ilo bịa wee tinye ọgba agala. na mụ na ya bụ nwanne onye libe onye tibe ya na ọkwa nwanne otu na awa ozu arụ abụba na mee na mụ na iwe gị dị ọgụ ọ dị n'obi m talk breast, no, no, say me leak cost. I see the follow blind man, no say you ready to last. Yeah. As time they go, no remote to cross. As we dey wire the house, I try to dey cross my nose. Yeah. Ogani, which kind heart you get? Then they beat mama for house, you pay one year for her death. see wey sell her rapper bail you for sell no be to be a biggie boy you shey you get di sense use your head before dem go use am for you if you broke you will know that no one loves you that is my little advice for you give to my lady before you give up your nuju. brotherly big You got the cash, you. Money go bring them come. www.hustle.com Obi Oga Boogie, yeah, but you see thy kingdom come. Hey, hey. Brotherly big ego. It's love. Miribam, miribam, miribodo. My name is Bessie Popo. Money. Oh, well, if I oh, whether they like them or not, street go they pay. I say every day. Onye mwakaruna, chukwalisa mekola choloma. It oh. no good to walk like bamboo. When to chop na taboo. Oh, well, if I oh. onwele fanama onwele isi na ọ na-eme na ọdị mmenemene gaisi ah. onwere ife na-eme ya ah. itoluwa as my director o hapụrụ akwelise biko say mageme ya zi afọ nwa bụ ji amaka hen ụfụgbọ ọ na-eleta hen mgbe ọ na nwa bụ Chiamaka hei leru ka o si eleta hei nwa bụ nwa mgbede asa ka ọ kpọsara ọ na-elekwa ọ na-elekwa ọmarịcha nwa n'ọma mkpụrụ obi DJ boys nwata gafee ha na-ekiri your beauty ma enwela ọgatrotụ toro oge ka eriri ya ndị ma na-eburu jeriko ọmụnwa bụdị mgbudi nwa bụrụ akara maka chukwu ọmụnwa bụdị akiri nwasa itewe asị dịpa itewe obuga kọntena adị m ọfụlụ paitewe nwa DJ Gambit, ones and twos. If you look me up and down, brother na-ede atụkwa ya kpọpajo wizaz okwedo n'ọgaza alele kpọbatozenu brother Right now you are listening to one and only DJ Gambit on the ones and twos. Right now you are listening to one and only DJ Gambit on the ones and twos.

ajidi nke onye ọfọ na ịnochiri n'anya oluwa chos na gị nọkwa n'iru ọma gị onwela onye asị abịawalọ na iru ahịa na-eti ya mụ oluwa ya atọ ka ya bụ ifafidebelu na-agba anya

kolo kolonyilo na mụ na chibe edoziwo anyị na-asụzi n'aka oluwebugokwanụ my god sikwa fọ nji eji igbo ka m olu ise ibanye oluchukwu ige na can't imagine. I grind hard and fight alone, moga demma. Boy suyi, boy suyi, aba niile, asa niile. Don poof poof kwa sisi na-agba tika tika. Akụ nwoke erika, nwoke erika, nwoke erika, nwoke erika, nwoke erika. At I am DJ Gambit. Follow him on Instagram and Twitter at I More music on trendybeats.com.